AWR Adventist World Radio Redio nke ndị na-ele anya ọbịbịa bụ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwanyị, onye na-asụ asụsụ igbo unu abịala ee ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwụ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo ọ dịrị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya na-achị n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma nke a nwanne m ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkata ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa ka onye nwe m nọnyere gị ma gọzie gị na ezinụlọ gị mee ka ihe gara gị nke ọma anyị ka jikwa isiokwu nke anyị ji na-aga n'iru na-agbatị ya ruekwa mgbe anyị ga-ahụ na anyị metara ya otu o kwesịrị ana m asị ka chineke nọnyere gị due gị mee ka ihe gara gị nke ọma ana m arịọ onye ọ bụla n'ụbọchị taa ka anyị nwee mgbakasị ahụ chineke ekewa anyị nye anyị ikike ime ihe nke ziri ezi mgbe anyị na-eji ikike nke Chineke nyere anyị na-eme ihe ọ dịkwaghị ohere dịrị umengwụ ọ dịkwa ohere dịrị emechaa emewe nke a ọ dịkwa ohere dịrị ma a sị gị mee ihe dị otu a ị gaghị eme ya chetakwa ọ bụrụ na anyị na-eme ihe bụ ezi ihe ma ọ bụ ihe kwesịrị ekwesị na mgbe anyị kwesịrị ime ya ọ dịghị ohere nke anyị ga-eji wee mee ihe ndị ahụ nke na-ekwesị ekwesị ka ọ dịla mgbe ị ga-elekwasị anya naanị ịnweta ikike nke ị ga-eji kwụsị ihe ndị ahụ nke ị na-eme bụ ihe ndị nke na-adịghị mma ka ihe ga-eche gị n'iru bụrụ na Chineke nyewo gị ikike nke ị ga-eji wee nwee ike wulie onwe gị elu n'akparamagwa ndị nke kwesịrị ekwesị mgbe ụdị echiche a na-abịa gị n'ime ị ga-achọpụta na ọ dịghị ohere ọ bụla nke anyị ga-enwe anyị ga-eji wee bie ndụ nke na-ekwesịghị ekwesị echela ka ọ bụrụ mgbe obi gị si gị mee ihe ka ọ bụrụ mgbe ị ga-eme ya kama nwee mkpebi ihe a ka m chọrọ ime n'ihi na ọtụtụ n'ime anyị abụrụla ndị ghọtara na ọ bụrụ na chi bọọ ụtụtụ ya na-agụ m nọrọ nnọọ n'ụlọ na-adịghị ihe ọ bụla nke m ga-eme ọ bụrụ na ị nọrọ nke efu ma ihe kwesịrị ime dị n'ụlọ gị ya na-agụ gị ka ị nọrọ ọdụ ị nọrọ ọdụ ọ ga-ara gị ahụ ibili ime ihe ọ bụla nke ị ga-eji enyere onwe gị aka ọ bụ mgbe ị biliri ịlụ ọlụ ka ikike ahụ nke dị n'ime gị ga-agazu n'ime ahụ gị niile ọ dị ka ebe etinyere mmadụ n'ụlọ ebe egere ọkụ nke ọ bụ epi aka ya enwuwe ọkụ ndị ahụ dị n'ụlọ ahụ ma ị ga-esi aṅa ahụ ihe n'ime ụlọ ahụ ma ọ bụghị mgbe ị biliri welie aka gị elu ma gbanye ọkụ ahụ ọ bụ ya bụ mgbe ị ga-ahụ ihe ma ọ bụrụ na ị nọrọ ọkụ ọ ga-esi aṅa achaa ma ọ bụrụ na ime ihe ị kwesịrị ime ọ pụtara na ọkụ adịghị n'ihi na ike adịghị gị ị ga-eji wee gbanye ya ee e, ihe a na-ekwu bụ na ọkụ ahụ dị ikike ahụ nke Chineke tinyeworo gị n'ime dị mgbe onye iro batara igbuda gị ala site n'ịkpalite echiche ndị ọjọọ nke ga-eme ka ike gwụ gị ihe a na-ekwu okwu ya bụ bilie n'ihi na ike nke Chineke tinyere gị n'ime bụ ihe nke ga-asọ si n'isi gị ruo n'ụkwụ gị ma ịmalite ime ihe ndị nke ị kwesịrị ime ọ bụghị naanị anyị ka ọ na-adị otu ahụ onye ọ bụla bụ mmadụ Chineke kere eke ọ dị ụbọchị chi na-abọ ya adịghị ka ị ghara imetụ ihe ọ bụla aka ma ọ bụ ya bụ ihe kwesịrị ekwesị ịnọrọ ma ọ dịghị ihe imetụrụ aka otu ahụ ka ihe niile gbasara gị ga-adị ịnọrọ ma ibili ịga megasị ahụ n'ụtụtụ ọ dị ihe ndị pụrụ ịpụ gị n'ahụ ma ọ bụrụ na imegasị ahụ ha ga-apụ ha ga-anọgidekwa ebe ahụ ghọọ ihe mgbu nye mkpụrụ obi gị ya ka anyị ji na-achọ ime ka anyị mata n'ụbọchị taa n'ikike nke dị gị n'ime nke ị na-amaghị dị ebe ahụ Chineke etinyewo ya n'ime gị Chineke enyewo gị ike dị otu a ka ị wee bie ndụ nke ga-enye gị afọ ojuju ndụ nke ga-eme gị ka ị pụọ n'oru nke umengwụ ndụ nke ga-eme gị ka ị pụọ n'oru ekpebibeghị m ime ihe a ugbu a mgbe ahụ obi gị si gị mee ya ọ bụ mgbe ị kwesịrị ime ya ị na-amatakwanụ ma ọ bụ ime ya mgbe ahụ ma ị ga-erite uru ị gara erite ma ọ bụrụ na ime ihe ahụ na mgbe ekwesịrị ime ya ọ bụrụ na ị nwee mkpebi n'ụbọchị taa na ị ga-agbanwe wulite ezi omume ndị ahụ nke ga-eme ka ị bie ndụ kwesịrị ekwesị gị onye mụ na ya na-atụgharị uche ịtụkwasị Chineke obi ọ dịghị ihe pụrụ ịnọchiri gị ụzọ ọ bụrụ na anyị kpebie iso ụzọ nke Chineke onye nwe anyị na-anọ anyị nso mgbe niile inye anyị ikike nke anyị ga-eji wee nwee mmeri anyị ka na-abanye n'ogbu nke ntụgharị uche a ọtụtụ ihe dị nke na-eche mụ na gị n'iru nke anyị ga-eleba anya site na iwulite onwe anyị elu ịhapụ agwa ndị dị njọ nke na-anaghịdo anyị ezigbo ọnọdụ ma wulite ndụ nke ahụ bụ nke kwesịrị ekwesị anyị ka nwere ọtụtụ ihe anyị ga-eme ya mere ike agwụla gị ma ana m arịọ Chineke ikike na ahụike ebe gị onwe gị nọ ka Chineke dote gị n'ọnọdụ ahụ nke ọ bụ anyị asọ ọbụla ngwa ngwa amalitere ihe ememe a ị ga-abụ onye ga-enwe ikike nwee mmasị iketa oke ka anyị na-atụgharị uche na ụmụ ihe ndị a nke anyị na-eleba anya n'ime ha ma okwu m na ị hapụrụ gị gị onye mụ na ya na-atụgharị uche ka anyị na-achịkọta isiokwu nke agwa ma ọ bụ ndụ nke anyị na-ebi n'izu a achọrọ m ime ka mata sị na ọ dịghị mgbe ọ dị mfe ịgbanwe ndụ nke mmadụ na-ebi ọ na adị mfe iwugharị agwa ndị a ya mere ị ga-eji wee bụrụ onye ga-enwe ntachi obi nwee ogologo ntachi obi mata na ọ ga-ewe ohere mata na ọ pụrụ iwe ọtụtụ ihe ma lee anya ngwa ngwa itinyere uchu n'ime ihe ndị dị otu a ọ dịghị mpekele agwa otu ọbụla ọha nke ị chọrọ ịgbanwe nke ị hụrụ na ọ naghị enye gị afọ ojuju gị chọọ ịgbanwe ya chineke na-aga anọnyere gị nye gị ikike gị wee merie ọnọdụ ndị dị otu a ya mere m ji na-asị gị n'ụbọchị taa ike agwụla gị n'ihi na onye nwe anyị nọ anyị nso n'ihe ọ bụla nke anyị na-eme igbo ọma na-ege ntị obi m jupụtara n'ọṅụ ka anyị kelee onye mgbasa ozi nke ezinụlọ eze chi anyị na-asị ka mara chineke n'udo ya chia n'ime ndụ gị imeela ọma nke taa nke na-echekwutara mụ na gị ka anyị bụrụ onye were oge kpọrọ ihe otu nna m ukwu prọfesọ chimelaikonne chetara m na oge bụ ndụ ka anyị were oge anyị kpọrọ ihe ka anyị ghara inwe ndụ nke echi echi ma eme ya nwanne echi ma eme ya eo n'izu ụka ọzọ ma emee ya igbu ọma na-ege ntị were oge gị kpọrọ ihe ma chineke nke kere mụ na gị bụ chineke onye ji oge ya kpọrọ ihe ọ ihe mere o ji kee ụwa n'ụbọchị isii n'ụbọchị nke asaa ya ezuo ike ana m arịọ gị gị onye na-ege ntị were oge kpọrọ ihe oge ọbụla ị tụfuru n'ime ndụ gị oge ahụ agaala ka nke a ghara ịbụ ụgwọ ọlụ mụ na gị ka anyị chigharịa ma chigharịa n'ime ndụ nke igbu oge chineke ga-enyere anyị aka gbaa anyị ume mee ka anyị bụrụ ụmụ ya na-eso nzọmụkwụ nke kraịst imeela onye okenye eze nlewemchi ka udo chineke na-achị n'ime ezinụlọ gị ugbu a ka anyị deredu mgbe ndị nsabu ga-enye anyị abụ ọma atụla egwu gị ka m nọnyere onye kwuru okwu a ama m na na ọ bụ jizọs kraịst onye kere eluigwe n'ụwa kwuru okwu a gee abụ ọma n'olu ndị ịnsabụ na egwu gị ka m nọnyere elela anya gburugburu n'ụjọ atụla egwu egwu gị ka m nọnyere atụla egwu atụla egwu gị ka m nọnyere atụla egwu atụla egwu gị ka m nọnyere elela gị igbo ọma na-ege ntị atụla egwu site na jizọs nọnyere anyị anyị ekelela ndị isa bụ ndị nyere anyị agba ọma nke taa anyị na-asị ka mara n'udo chineke chia n'ime ndụ ha ugbu a ka anyị nụ ozi ọma n'ọnụ onye mgbasa ozi adịele wisdom chukwuemeka elela anya n'azụ nwanne m nwoke nwanne m nwaanyị ezi onye igbo na-ege ntị ekelela nsọpụrụ dịrị chineke ọ na-atọ obi m ụtọ n'ihi oge nke a nke m nwere mụ na na-abụ ịtụgharị uche n'okwu nke onye nwaanyị ka oge a bụrụ oge ngozi nye mkpụrụ obi gị hụdata isi ka anyị chọrịrị onye nwaanyị n'ekpere chineke anyị anyị na-achọsi ike ka ire ubi amụọrọ anyị n'oge nke a ka anyị na-atụgharị uche n'okwu gị n'aha kraịst onye nwanyị amen isiokwu anyị n'oge a nse elela anya n'azụ elela anya n'azụ anyị ga-egwere ihe ọgụgụ anyị laa akwụkwọ oziọma dịka Luk dere ya oziọma dịka Luk dere ya isi nke itoolu amaokwu nke iri isii na abụọ oziọma dịka Luk isi nke itoolu amaokwu nke iri isii ama amalite na amaokwu nke iri isii na otu onye ọzọ wee sịkwa m ga-eso gị onye nwe anyị ma kwee ka m buru ụzọ kelee ndị nọ n'ụlọ m ekele ikpeazụ ma Jizọs sịrị ya ọ dịghị onye ọbụla nke na-ele anya n'azụ mgbe o tinyesịrị aka ya n'ọgụ anụ ụlọ na-adọkpụgharị kwesịrị alaeze chineke otu nwoke bịakwutara jizọs nsị ya nne ya chọrọ m ịbụ onye na-eso nzọ gị ahụ jizọs si ya bịa mmụọ nsọ kpaliri ya n'ihi na jizọs nsị la ọ dịghị onye nwere ike bịakwutara m ma na m adịghị bụ ụzọ dọọ ya mmụọ nsọ chineke kpaliri ya eche ebe onye na-eso nzọ kraịst o meziri nke ọma ma ya si jizọs biko nye m ohere ka m bụ ụzọ laa ụlọ ga-ekele ndị nọ n'ụlọ ekele ikpeazụ tutu m abịa jizọs asị ya dede nne ọ dịghị onye ọbụla nke na-ele anya n'azụ mgbe o tinyere aka ya n'ọgụ anụ ụlọ na-adọkpụgharị kwesịrị alaeze chineke onye nwaanyị nkwuwa bụ onye la-azọfụtala ụkwụ onye la-ebila njem ịla alaeze eluigwe ma o lekwala anya azụ ịga n'iru bụ ndụ ịlaghachi azụ bụ ọnwụ ngwa ngwa jizọs kwuchara okwu a lee nke iri ya ọ dị akụkọ ọ kọrọ mgbe okorobịa ahụ njụrụ ya ihe gbasara ezi ihe ya ga-eme keta oke lala eze chineke onye nwe anyị agba ya were obi gị niile hụ jehova bụ chineke gị anyị hụkwa onye agbata obi gị dịka gị onwe gị nwaokorobịa ahụ sara jizọs ọsịsa otu a jizọs nsị ya mara nke ọma ka a ga-eme otu a onye ọkaiwu ahụ abịa jụọ jizọs onye bụkwanụ onye agbata obi m onye bụ onye agbata obi m malitela amaokwu nke iri atọ akwụkwọ luk isi iri itela amaokwu nke iri atọ jizọs amalite ịkọ akụkọ jizọs zara sị ya otu nwoke si na jerusalem na-arịda ịgaru jeriko o wee daba n'etiti ndị na-apụnarị mmadụ ihe ndị gbara ya ọtọ tinyekwa ya ihe otiti wee laa rapụ ya ọtọghọrọ rapụ ya otu a na ile anya ị ga-ahụ la nwoke ahụ si na Jerusalem na-arịda ịga Jeriko ọ na-arịgo ọ na-arịda elere anya nwoke a bụ onye ihe n'ebe ndị elu na-arịdala ebe dị ala ndị na-amụ akwụkwọ nsọ ka ọma matara la Jerusalem nọchitere anya iru nnọnyere Chineke Jerusalem bụ ụra ebe onye nwe anyị ndụwara ebe nsọ ya mba niile da-agbakọta la Jerusalem ịchọ iru Jehova ime emereme dị iche iche ebe ahụ ka a na-achọ àjà nnọchitere anya Jizọs Kraịst bụ nwa atụrụ nke Chineke m bịara nụ nwa ọnwụ n'ihi ụwa niile a kpọkwara jerusalem zion na akwụkwọ nsọ sịla site na zion ka ngọzi jehova ga-erute mba niile ya mere jerusalem nọchitere anya ebe jehova gọziri agọzi jerusalem nọchitere anya ebe iru nọnyere chineke nọ jerusalem nọchitere anya ebe mkpuchite ọma nke chineke nọ n'ihi na ugwu gbara zion gburugburu ọ bụghị jerusalem nọchitere anya ya ha fọtara bụla nwa okorobịa na heta n'iru nọnyere chineke sitere n'ebe ngọzi chineke mbara ụba sitere n'ebe mkpuchite chineke nọ na-arịda ruo jeriko ndị na akwụkwọ nsọ makwara nke ọma la jeriko nọchitere anya ebe a kọchara akọcha ọ bụrụ na anyị nwere ike icheta mgbe joshua ndị ụmụ israel batala ala kenan obodo mbụ emeriri ebe obodo jeriko chineke nyewe iwu gbaa na obodo jeriko gburugburu ụbọchị asaa unu ekwula okwu ọbụla naanị gbaa ya gburugburu ụbọchị nke asaa gbaa ya na gburugburu ugbo asaa unu gbachaa ya gburugburu ndị isi nchụàjà wee fụọ obi unu fụọla obi mmeri ga-abịara unu akwụ nsọ si lakwọ joshua isi nke isi la mgbe joshua mere dịka iwu jehova bụ chineke siri dị yara ụmụ nke asaa afụọ obi la mgbidi jeriko ndara ụmụ abanye n'ime obodo jeriko ma merie obodo Jeriko Joshua onye nke Chineke gwefuru olu si site n'ugbu a obodo Jeriko ga-abụ ihe a kọchara akọcha la mmadụ ọbụla agaghị ewuligwa obodo n'ọzọ onye ọbụla nletụ awam wulie obodo Jeriko na lọọ ga iji ọpara ya tọọ ntọala ya gwere opu azụ ya mechie ya si otu a anyị gụọ akụkọ ụwa akpọ ndị eze la ihe e mere anyị ga ịhụsịla o mezuru otu a la dimkpa nwara anụ iwugharị obodo jeriko lodi ọpara ịtọ ntọala ya were osote ya were mechie wuchaa ya obodo jeriko si otu a nọchitere anya ebe a kọchara akọcha ebe na-enweghị nchekwa nke chineke nnufu isi ya mere jizọs akọ akụkọ nwoke ihela ebe a gọziri agọzi ebe iru nọnyere chineke nọ ebe ụkpụrụla iwu chineke ndị eche ndụ ya darịda ruo ebe aghara la nnufu isi ndị o zutekwanụrụ gịnị n'okporo ụzọ gboo heta ọnọdụ nke na ịnọ n'ime chineke dalarula ebe ụwa dị ya ezụta onye ohi ahụ mmerụ ahụ akwụkwọ nsọ sila ndị ori ezute ya kụọ ya ha merụọ ya ahụ hafụela ọnọdụ tọgbọrọ na nkịtị ka ga-abụ ọnọdụ onye ọbụla onye ihetala ịnara jizọs dịka onye nwe ele onye nzọpụta ya n'ụzọ nke chineke ahafụ ejeru n'ime ụwa ịzọrọ mmehie ije ije n'ụzọ nke ụwa na ekwensu ga-ezute ya n'ụzọ ekwensu ga-agba ya ọtọ ekwensu ga-eme ya ihe ike nwanne m nwoke nwanne m nwaanyị ọ gaghị bụ ọchịchọ chineke ka ọ dabara gị otu a ngwanụ nọsi ike n'ime chineke nọsi ike la jerusalem n'ihi ọ bụ ebe ahụ ka ị kwesịrị ịnọ ụdata isi ekpere chineke anyị meela anyị na-etogo mma mma n'ihi na ọ bụ ọchịchọ ka anyị nọ n'iru mgbe niile nyere anyị aka ka anyị nọsi ike n'ime gị ka ihe ọbụla ghara iropu anyị pụọ n'akụkụ gị n'aha jizọs kraịst onye nwe anyị amen ezi nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-asụ asụsụ igbo anyị ekelela nwanne anyị nwoke onye mgbasa ozi adịele wisdom chukwuemeka anyị na-asị ka mara n'udo chineke chia n'ime ndụ gị gị ma na ezinụlọ gị elela anya n'azụ gị onye na-ege ntị ị kwerela na chineke kwere na mmụọ nsọ ka obi gị ghara ịlọ mmiri chineke ga-enyere gị aka n'ime ihe niile nke na-eme n'ime ụwa kwere na chineke kwere na mmụọ nsọ ọ bụ nsogbu nke ụwa ọ bụ ihe mberede dakwasara gị kwere na chineke mara sị na chineke nke mere ya n'oge nke ụmụ isrel ga-emekwa ya n'oge nkịta ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka ị na-anụ olu ya anyị na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị ma ọ bụ ajụjụ nke chọrọ ka anyị leba anya rutena anyị nso na adreesị ndị a Adventist World Radio PMB 21244 Ikeja Lagos Nigeria Adventist World Radio PMB 21244 Ikeja Lagos Nigeria otu aka ka anyị jikwa na-asị kọrọ na anyị na-ekwentị na nọmba nke 7224 07063637224 email adreesị anyị bụ awrnigeria at yahoo com maọbụ awrnigeria at gmail com. awrnigeria at yahoo com maọbụ awrnigeria at gmail com. chetakwa itinye awr.org asụsụ igbo awr.org asụsụ igbo ka udo chineke Chia n'ime ndụ anyị ka anyị ghara ile anya n'azụ chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa Ndewo